ụmụnne n'ime chineke ekele nke udo dịchasịara nọ n'ogede ugbu a n'aha jizọs amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu ebere eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akala nke Baptist Missionary Association nke afrịka niile gbara gburugburu sitekwa na ngalaba nke naijiria n'ime olọgwu eru nke dị n'ime Ibadan Ọyọ steeti <coughs> ka oziọma si erute unu nso n'ogodo ugbu a ọzọ ka udo nke chineke chetara unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs eimee site na akwụkwọ nsọ nke chineke ka anyị ga-eji wee mee ihe ntụgharị ubi na ihe ntụgharị uche n'ụbọchị nke taa anyị ga-agụ n'akwụkwọ ọlụ ndị ozi isi iri na abụọ isi iri abụọ m ga-agụ amaokwu nke asaa ọlụ ndị ozi 12 isi iri na abụọ na mokwu nke asaa ọsị ma lee mmụọ ozi nke onye nwe anyị guzoro ya nso ihe nwukwara n'ime ụlọ nke ụlọ mkpọrọ o wee tie pita aka n'akụkụ kpọte ya si bilie ọsọ mkpọrọ ya abụọ wee dapụ n'aka ya abụọ ka chineke gọzie okwu ya ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwana anyị ezi ndụ na ezi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe anyị ga-eji wee mere isi akụkọ ma isiokwu ga-abụ bilie ọsọ ọzọ bilie ọsọ okwu a bụ okwu mgbamume okwu nkasi obi okwu iji wee mee ka ha ike n'okwukwe na n'ihe ọbụla nke ma ebe ọbụla nke anyị nọ ị nọ n'ebe ị na-aga akwụkwọ ị nọ n'ụlọ akwụkwọ n'ụlọ ọrụ n'ụlọ ahịa ebe ọbụla nke ị nọ mmụọ nsọ nke chineke site n'okwu ya na-asị anyị onye ọbụla bilie ọsọsọ ọsọ gịnị ji gị n'ala gịnị ji gị na ndụ gị gịnị ji gị eru n'ebe ị na-aga gịnị ji gị eru na ma iweta atụmatụ gị na echiche nke obi gị na mmezu ihe ndị a niile butere gị ọgbata uhie chineke n'ike nke site n'afọ jizọs kraịst ga-ebibi ha n'oge dugbu a n'aha jizọs bilie ọsọ were okwukwe kwudosi ike were okwukwe bịa were okwukwe ṅaa ntị were okwukwe tinye okwukwe n'ọrụ ị ga ihe dị iche n'ime ndụ n'aha jizọs amen na akụkọ nke a pita bụ onye enwudere tinye na mkpọrọ pita bụ onyeisi ndị amụma nke isi ndị onye ozi nke jizọs kraịst pita nwere ọnọdụ pita bụkwanụ mmadụ dị ukwuu n'ebe chineke nọ chineke maara mgbe e gburu nwanne ya nwoke bụ james atụmatụ erod na ndị juu ma ezumezu ha bụ ka ha nwude pite tinye na mkpọrọ kpọpụtakwa ya wee gbukwa ya dịka esi gbu nwanne nwoke jems mana orere ha mgbe e na-agwa atụmatụ na nzube niile nke ekwensu na ndị ọjọọ na ndụ gị ọ gaghị erere ha n'aha jizọs ha nwere ike ime ndị ọzọ ma onye nke a ma onye nke ọzọ mana achọrọ m ịgwa gị na ị e pụrụ iche aka dị ike nke chi jehova jidesiri gị ike mgbe e tinyere pita n'ime mkpọrọ agbara ya ogige site na iji mkpọrọ na ihe dịgasị iche iche wee kechie ya dosa kwerekwanị ndị agha wee gbaa ya okirikiri ka ọ ghara ịgbapụ maka ọ gharakwana inwe ebe o si wee nwee ụzọ mgbapụ ma chineke maara ihe ndị a chineke mgbe ndị nke chineke na-ekpe ekpere ka efu na ekpere dị oke mkpa chineke were onye mmụọ ozi ya o wee jee kpọlite pita mgbe ọ batara n'ụlọ mkpọrọ o tibiri mkpọrọ dị ya n'aka na ụkwụ o mekwanị ụzọ o mekwanị ka ihe wee n'ime mkpọrọ ahụ ihe nke chineke nwuo ọ dịghị ọbụla ọ dịghị ọchịchị ọbụla nke ga-akwụsị ihe nke chineke na-enwuwe ịmatago jizọs kraịst ya bụ ihe nke ụwa akwụkwọ nsọ mere ka anyị mata akwụkwọ nke jọn ọ sị na jizọs kraịst bụ ihe nke ụwa ọ bụ na ịnweghị jizọs kraịst n'ime ndụ gị efu na ịnọ n'ọchịchịrị efu na ịnọ n'ihe mkpagbu efu na ịnọ n'ihe ụkọ ma ihe nke jizọs n'ime ndụ gị ga-eme ka ụkọ gbabie ga-eme ka ọchịchịrị gbafuo ga-eme ka ihe niile nke na-ekwesịghị bụrụ nkela n'iyi ebe a bụ mmalite mgbe mmụọ nke chineke batara o guzosiri ike wee mee ka Pita bụrụ onye nwere ụzọ mgbapụ nwere ka Pita bụ onye nwere onwe ya n'ihi na chineke maara ihe na-agabiga chineke duiri mmụọ ya o obe wapụta Pita n'ebe ọbụla ị nọ ị nọ na mkpagbu ị nọ na ihe nhụju anya chineke ga-enye gị ụzọ mgbapụ n'aha jizọs o mego ụzọ mgbapụ site na nwa ya bụ jizọs kraịst ọ sị unu bịakwute m bụ ndị nke ebowere ibu dị arọ ndị nke nọ na mkpagbu ndị nke ebowere ibu dị arọ nke nyanya nke enweghị ego nke ụkọ ọsọ unu bịakwute m ka chineke na-akpọ oku a ihe ọ na-akpọ oku a bụ bilie ọsọ ọsọ alakwana azụ a sịkwana mgbe ọ dịrị echi a sịkwana ka etekwuo nke manụ ya ga save management onye ha arụ ọrụ bilie ọsọ ọsọ bịa gbakwuru jizọs kraịst oge abụọ oge dere gị na oge abụọ ezigbote ohere iji wee mee ka gị na ya dị n'udo ịnatago jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụrụ na imebeghị nke a bilie ọsọ ọsọ ị na-agụkwa akwụkwọ nsọ chineke ị na-atụgharịkwa uche dịka otu o wee kwesị bilie ọsọ ọsọ ị na-ejekwa na nzukọ nke chineke gị na ndị nke chineke na ụmụ ya na-akparịta ụka nwee felochip nke kwesịrị bilie ọsọ ọsọ ị na-ekpekwa ekpere gị na chineke ọ dịkwa n'elu ka ị e ga isi ekpe ekpere ị na-enwekwa nghọta n'ebe ihe nke chineke dị bilie ọsọ ọsọ ịhụkwa chineke n'anya karịa ihe ụwa nke a karịa ego karịa ụmụ karịa ihe ụwa nke a bilie ọsọ ọsọ gịnị bụ echiche obi gịnị bụ mkpagbu gịnị bụ ihe na-akpa ya karịsịa ihe nke chineke ọ na-amasị gị bilie ọsọ ọsọ gị onye na-ege ntị bilie ọsọ ọsọ ọ bụ okwu nke chineke ji agba ume nke iji wee mee ka anyị na ya dị n'elu ka dị n'otu bilie ọsọ ọsọ mgbe ị na-ebili chineke ga-enye gị ume mgbe ị na-ebili ọsọ ọsọ chineke ga-akwadosi gị ike mgbe ị na-ebili ọsọ ọsọ ị ga-afụ ihe mgbanwe pụrụ iche n'ime ndụ gị mgbe ị na-ebili ọsọ ọsọ ị ga-afụ akụkọ mgbaàmà nke pụrụ iche mgbe ị na-ebili ọsọ ọsọ ị ga-afụ nkwado na agbamume nke pụrụ iche bilie ọsọ ọsọ ele n'anya gburugburu n'ụjọ bilie ọsọ ọsọ a sịkwana ka ije jụọ ese onye nke ọ na-aga ma onye nke ọzọ adịghị aga ihe a bụ okwu nke na-abịara gị naanị gị bilie ọsọ ọsọ mgbe chineke kpọrọ pọl oku pọl si na akwụkwọ n'akwụkwọ nke galatians ọ sị na ya agaghị jụwa ese jụọ anụ arụ ma ọ bụ jụọ ndị nke nọ na jerusalem ihe a bụ mkpebi nke ya nwere onwe ya nwere enwego mkpebi naanị gị gị na chineke bilie ọsọ ọsọ kpebie n'oge dị ugbu a joshua gwara ndị ụmụ israel na ya nwa na ezinụlọ ya n'ụbọchị nketa taa ekpebigo iso chineke nke dị ndụ n'ogo mkpebi nke a hụlata isi n'ebe ọ bụla nọ n'oge ugbu a ka anyị kpere chineke si ya chineke na-ebịakwu na-enabatagwu nwa ya jizọs kraịst nwere nke o nyere n'efu ka o wee hichapụ afa gị n'akwụkwọ nke ọnwụ deba afa gị n'akwụkwọ nke ndụ ka anyị kpere chineke onye nwaanyị na chineke lee ụmụ gị ndị oru gị ndị a ndị nke hụlatara isi n'oge ugbu a onye nwe mere ha ebere mere ha amara hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka gị na ha dị n'otu mekwanye ka ha bụ nne nke ya anọgide n'ike gị n'okwu gị na ndụ gị wee mgbe jizọs ga-abịa ọbụla dị ọnwụ ma ọ bụ na rapshọ ka mgbe ikpeazụ anyị ṅụrịta ọṅụ n'eluigwe na-edika otu kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen gị onye nke mere nke a congratulations ekele gị n'ihi na chineke emegworogo ebere na amara n'ụbọchị nke taa udosie ike ibili ọsọsọ jidesie ike kwudosie ike ma kwụrụkwa ị ga-afụ ihe mgbanwe pụrụ iche ọbụla dị n'ime ndụ a na ndụ gị n'aha jizọs n'ime arọ nke a ị ga-afụ ihe pụrụ iche mata anyị n'okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wọld Radio ministri ọ bụ na unu nwee akụkọ mgbaama ma ajụjụ ma ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 56719493 ọzọkwa 08056719493 mgbe unu na-eme nke a ka chineke wụkwasị ngọzi nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe amen ka ọ dị mgbe anyị ga-afụ ọzọ udo nke chineke nke si udo niile dịrị ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen